Ihe ndị megara na ngagharị iwe EndSARS tupu abalị iri abụọ nke ọnwa iri n'afọ puku abụọ na iri abụọ na otu.